aka ada mmalụ n'ogwe ịnọ n'ụlọ na-egbe wee barụ mbe na anọ n'ụlọ na-egbe wee buru do. tido ngekwentị ka m gwụnụ n'ofu okwu a achụkwu jikwa egwu wee dụ anyụ n'ebe anọ n'ụlọ na-egbe wee bara ịgba tido ndị Igbo anyị were asụ ịnọ anyị were na asụ ịna iji ide ebube asimego eketela anyị ife ọma asimụkwọ kpọtala anyị ife ofe ayọrụbo biko fọtụla anyị imi ya anọ n'ụlọ na-egbe wee bara anọ n'ụlọ na-egbe wee furu anọ n'ụlọ na-egbe wee furu kebe m kebe m na-ama mma Ee, Afrịka na-aka nka ijerie anyị nwere ndị gụrụ akwụkwọ na ndị Igbo anyị anyị nwere ndị chiri fada ngerie n'ụwa anyị nwere ndị igbekwelu ndị nke jiri pastọ anyị iwelu ndị na-achịtekụ na-eme ihe omume ndị igbo anyị iwelu ndị mkpọrọgwụ na mkpa ekpụkpọ okwu nwamba na-ewere okwu ọgbalụ ma ejima sị na anyị bụ ozi ntewe eze wee neta anyị dụ naga aga na wee dị n'ụbọ na-eme na aga anọ n'ụlọ na-egwe wee furu egwu onye na-eme nsi biko ngwa kọbanụ sịga onye na-eme n'ọfụma jide ekwe ka iji chakachaka ọ na-amarụ n'ụlọ aka dị furu n'otu ọnwụ anọ n'ụlọ na-egbe bari gbatido anọ n'ụlọ na-egbe wee mbe na anyị jere obodo eshia ndị igbo furute n'afọ alili nnewe mmegide wee dabata n'iroopu ndị igbo furu ya n'afọ abalị ụba anyị abatago n'obodo amerika ndị igbo furu ya n'afọ adịkaja ejego m obodo niile ndị igbo furu dị a na mbọ abịa n'obodo afrịka anyị ncha niile na anyị na-agba mbọ ha n'ụlọ na-enwe wee mbetido kebe kebe kebe kemke na amarụ n'okwe